onye agbata obi anyị bụ onye ọrụ ubi Anebo neighbor is a farmer onye agbata obi anyị bụ onye ọrụ ubi Anebo neighbor is a farmer